ịmalụ na bụrọda nwelụ levụlụ ịghọta na bụrọda nwelụ levụlụ ịnọ n'ezie sevis. ọ na-eweta akaba isi isi nke ụtụtụ abịakụọlụ ya aka n'ụzọ kọị kọị kọị abịakụọlụ ya aka n'ụzọ kọị kọị kọị good morning sir. brọda ị ga-asa mmiri ọkụ ọ bụ mmiri oyi ka ị ga-asa brọda ọbụdụ mmiri oyi ka ị ga-asa brọda ka mara eziokwu oyi karịkwa na vileji ọkụ maka oyi karịkwa ọ na-eweta akaba eti nke ụtụtụ abịakọọlụ ya aka ọzọ koi nwanne n'ọdị gbogbo ịnọ aka na-enyekwa ịsabụ anyị ga-elekere naijiria television authority na ọrụ daalụnụ ka ọba akamụ ka ị ga-aṅụ broda ọba akamụ ka ị ga-aṅụ broda erikwe n'ofe anwa ma ọmị anyị sịrị nụ ọkwa kemgbe lasi wiki ka o si n'ofe a ọkwa kemgbe lasi wiki ka o si n'ofe a brọda ka m gwa gị eziokwu ofe a na-atọzikwa ụka ụka emesịa weta ego ka m elu gị ofe onugbu maka ama m iri na nke brọda mana brọda ka m yọọ gị ofe ife biko chetakwa skuul fiz bifọ esi m na ego iji bata agbada gị ama m ife ị ga-emenwe ha dị egwu ha dị egwu ọ maka gịnị ọkwa maka na oji ego anyị eziokwu ọkwa maka na oji ego ọfụ ịmala amalụ ọkwa oji ego nwee mba o oh. anyị ọbụghị mana o ji ego nwee mgba gezie ntị ọ bụrụ onye na-ejiri ego sorry ọ onye na ego ọ na-eweta aka by 5 nke ụtụtụ iwu ọbata ka onye mkpụrụ mmiri a <laughs> abịasụolu ya aka n'ụzọ abịasụolu ya aka n'ụzọ anụ ọfịa bi n'ewe arụm nkụo onye ibe iberibe binie warụ m nkụ atụrụ awụsa binie warụ m nkụ ha Abuja nọ na Lagos ozu ị na-ebe abụ emela ụmụ nwaanyị akaụntụ ewu ị na-ebe abụ emela ụmụ nwaanyị akaụntụ anụ ọbịa ya walụ m nkwa anụ ọbịa onye iberibe ya walụ m nkụ nkịta ala nkịta walụ m nkụ odogwu ibe ka m elu gị ndị ihe wee onwe onwe ọ bụrụ ọkwa maka na o jiri ego e. ọkwa o ji e. ego nwe mkpọgo e. chei dalo iyo. Ewo nwanne iyo. Obodo dalo iyo. Egwu agaba n'okirikiri. Iyo ko obodo. Maka okirikiri bụ ije agwọ. Iyo. Obodo dalo iyo. Egwu agaba n'okirikiri. Iyo. Obodo. Maka okirikiri bụ ije agwọ. Iyo àwọn ọmọ ọbí ẹ̀fẹ̀ afanẹ̀yẹ anyọ́nu. nàìjíríà wọ́n fà yọ. ọmọ ọbí ẹ̀fẹ̀. eziokwu na abuja nwere mmanwụ iyo. naijiria awayu. ndị be anyị na abuja nwere mmanwụ iyo. anyị ka na-ekene ọrịa ọrịa mmadụ mmadụ ka a na-ajụzi. adadị ọrịa mmanya n'opi mmọnwụ maka ndị ọchịchị na n'opi mmọnwụ biko kedu ndị na-eti mmọnwụ ọkwa ndị ọchịchị na-eti mmọnwụ kedu ụdị mmọnwụ dị ife a mmọnwụ ọkalịla ijele ọkalịla ịzaga ọkalịkwara enyi mmọnwụ maka gịnị na mmọnwụ a na-egbu egbe <laughs>

ịjụwa ajụjụ ịma ife a ga-agwa gị onye nne n'anya n'azụ elekwe n'anya n'azụ na mmọnwụ anyị na-aga n'ilo onye nne n'anya n'azụ elekwe n'anya n'azụ na mmọnwụ anyị na-aga n'ilo ikwu eziokwu ikwu eziokwu na mmọnwụ ga-ajụ ọzọ ịmakwa ikwuo ife ịfụrụ ikwuo ife adadịrọ mma ọgbe mmadụ ka ọ nara n'ebe anyị adadịrọ mma ịdịkwa ọsọ kapeti o adadịrọ mma na mmọnwụ ga-eme gị ife adadịrọ mma ịchọ ịma ife anyị na-ekwu eji ọsọ mmasị net prezident na mmọnwụ anyị chere na abalị dị eje n'alụ pẹrẹ mánò. dadi abinuye. yéésù òkú náà <laughs> mọ ohun jìbìrì àkàrí. mọ̀bìnrin tó wá joshua kẹ́yẹ. adébòde ìbò. yéésù òkú náà mọ ohun jìbìrì àkàrí. olùbẹ̀rẹ̀ ìwẹ̀lẹ̀ ya. mọ̀mú àná àbáyíkẹ́. mọ̀mú àmàrọ̀ wọn kọ̀ márọ̀ wọn àyè mọ wọn méjì dẹ́kun ma wọn àyè yọ. ìjọ ìmọ̀ ìfà ilé ẹ̀kú. jee jụọ peshensi Goodluck eziokwu na mmọnwụ bịalụbe ya Okwuluora mmọnwụ anọ n'ọtụtụ obodo mmọnwụ anọ na Benue ọ nọ na-achụgharị gọvanọ ndị Benue mmọnwụ anọ na Akwa steeti Ọ nọ na-achụgharị gọvanọ ndị Akwa Ibom ị ma na mmọnwụ abịara Ibo steeti ya. eziokwu na mmọnwụ Imo na-edozi ọkpa mmanwụ akwadoro ịbata abịa anyị wee si ndị abịa ndị abịa mụrụkwa anya mana mmanwụ batala ụbịa goro odogwu eziokwu a na-ekwu maka Lagos wo okenze na n'ime anyị na-ekene ya ekwu maka Lagos odogwu daalụ okenze na-eme ọfụma Lagos bụ obi mmụọ mmanwụ a jidere mbọde wee bịajie ya ukwu ịma ihe mbọde na-eti ya ẹjọ ẹjọ o of his day and law sọsọ n'ofu obodo ka ọ na-abụ mmanwụ akwado ịgbata obodo afọ eziokwu nnukwu mmanwụ anọchie geeti o ịmakwa obodo a na-agwa gị ife nwa eziokwu ọkwa sọsọ na Anambra maka gịnị na Anambra karịrị mmọnwụ eziokwu na ọkwa sọsọ na Anambra eziokwu na Anambra karịrị mmọnwụ na-eziokwu Peter ka anyị si ego ozi ọnọdụ bụ biko nwere aka ụjọ anyị na-achụ biko ewekwa n'iwe ị chọrọ mmọnwụ anyị mana ị chọrọ ya mana anyị ga-ajụ n'ajụjụ anyị chọrọ si ọ gaghị ịchọrọ mmanwụ <laughs> bido chọrọ mmanwụ ngwa gị ekwentị ka anyị gwa gị ife ndị ị ga-asọ bido ekwukwe n'eziokwu o ekwukwe n'eziokwu na redio ma ọ bụ nke iji ekwu eziokwu na pepa ma ọ bụ nke iji ekwu eziokwu na Facebook kama ekwu ya n'ọbụ ma ọ bụ ide ekwu ya na be ịkalị ka ezigbo mmadụ abịnụ ya adịrị ya biko ndị Anambra niile n'ebe a onye fụrụ ụmụ ile obi anọ ka ọlụ ya aka ka mgbazi ụlọ eziokwu, okwu ọkwa ịfụrụ akpọkuo dịka global eziokwu dị manụ dị too much ka eziokwu na ọkarịkwalụ mmọnwụ ị ife na-ekwela ọlụlụ ebọtụ ekwela ọlụlụ na ọlụlụ ya tinyejela pọtụ bọtụ ụgbọelu wee na-agba ya alụ ya ka ịghọtago na-ekpuchiri mmọnwụ maka na mmọnwụ kwadoro ịbata na anambara o wee welu spidi wee kpuchie mmọnwụ e wee zuzi okwe niile azụludo ilezi anya ọkụkọ Igbo wee febe n'elu ọ bara uru ịmakwa Ebubechukwu anyị kwuru ya ekwu Ebubechukwu dị na anambara andị ọmampụ abụ mpụ gwa na anambara Anambra akarịgo egwu ndị nze na ọzọ ndị nze na egwu ya na maka na kwa Enugu steeti ka anyị na-abịanụ ka m gwa gị eziokwu ndị Anambra na o nwekwara egwu anyị kwadoro ọfụma egwu anyị kwadoro anyị kwadoro maka Soludo mana o nwere ozi ọ ga-agbakwere anyị data ọ ga-abụ ịma ife mere eji jụọ ya ịma na ọgụlụ mgbe n'akwụkwọ ekonomiks ịma ife anyị na-ekwunu ọ na-elite gị ike mobi eze anagba abụọ ọ na-elite gị ike ọdọgbu na ọnọ ga-adị okporo ọla na ya ekenekwa gị ọzọ okporo ọla ka anyị gwa gị kenekwere anyị ọnọdụ bụ pipi ibeda si ya n'ụmụ ọbịa zesiri ya ya jisikwa ike nalụ ọma ọ na-alụ maka anyị nọ na Lagos wee gba anyị ọzọ ebube chukwu ọzọ chukwu onye ekene ọzọ ebube chukwu obogbu n'ịkara aka ebe anyị nọ na Lagos wee gbaa anyị n'ekwentị ọzọ anyị ọkwụ n'obu ụmụ obi eze mgbe onobula ogede bịabazie na imo onobula ogede bịaba na ana imo ọnọdụoyi ọnọdụoyi onye na gara aga ebube jugbo ndị ọma na ọnụ ga-adị Anambra na eziokwu Anambra na Igbo eekwa anya mbara na-emesi ife ike ndị ọma ndị ọma ndị ọma n'ọnụ ọkara aka ndị odogwu ndị odogwu n'anya ekene ndị ọma na ekene nwaga n'anya n'anya na so much. You are wonderful. In fact, don't even know you are talented. You are talented. Only blessed. Eze kweje na Eze kweje. Hey, eze kweje na abịa unu ebiri egwu. Eze kweje na ekenekwa. Odogun ni Karagam. Eze Kwechena Aguleri. Eze Kwechena Aguleri. Aguleri Okanda. Aguleri Fike. Biko Irukwe na Aguleri. Biko Kenela Nyobi Amon sọ́wọ́ ló ń bala. ẹ̀ẹ́dẹ̀ pẹ̀tẹ́. ẹ̀ẹ́dẹ̀ pẹ̀tẹ́ dọ́gbọ́. ẹ̀ẹ́dẹ̀ pẹ̀tẹ́ dọ́gbọ́ ní ìgbà. ẹ̀ẹ́dẹ̀ pẹ̀tẹ́. dọ́gbọ́ ní ìgbà bí ó ó yà tẹ̀lé ìgbà. sọ́wọ́ máa ń bala náà yẹ̀rọ. dọ́gbọ́ náà yẹ kẹ̀mẹ́. dọ́gbọ́ náà yẹ kẹ̀mẹ́. ẹ̀ẹ́dẹ̀ pẹ̀tẹ́. ẹ̀ẹ́dẹ̀ pẹ̀tẹ́. ẹ̀ẹ́dẹ̀ pẹ̀tẹ́

Thank you very much. Umobi Azadu from any of the states. You have performed wonderfully well. Goodness.